Ehm, ndebe anyị ndewo ihe ọma kpọkwuo n'ihu ee ehm, n'ụbọchị nke atọ nwere ihe nji wee dapụta ị na-anyị fụ na ana m eme bamvamvam ọ dị m ọsọ ọ bụkwa na ana m agba ọsọ onwekwa ihe na-eme okwewetago bọtụ na ka o siri dịrị m na achọ nka mekwa mkpa mana ihe agba ozi dị oke mkpa ee ehm, ịmara na onye oru azụ a na-arị oru niile onye chọkwa ịma ya mụrụ ya ya achọkwa ịma na ọ rapụ mgbe ụfọdụ na-agba wụọ ekwu okwu okwu ụfọdụ ga-amịta mkpụrụ ụfọdụ ama amịta mkpụrụ mana ihe a ji ọ iruo ka si kwuo ya ekwuo mana nke obere ekwuru nwere ihe ọ ga-alụ maka na onwe ndị ga-achọ ka ha nụ ya nwe ndị ga-aga achọ ka ha nụ ya ofu onye sị m nke nna ka ma bụzi nwa gaanyị ana bụzi agadi nwoke anya gị bifọ ka ọ maka nọ na-abụ mkpụrụ okwu my fada obi ga na-agba na mba agadi nwoke aka dị kọrent akwụrụ n'ọkụ mana na ihe m chọrọ ịkọwa ebe a ndị be anyị mgbe ọ bụ na asị igbo chọwa pawa anyị eje chọwa pawa je pawa ahụ e anyị jere ịchọ anyị elu ebe ahụ enye anyị anọda pawa na-abụrọ pawa suturu anyị ebe a igbo ịchọtazi pawa esiere igbo ike o nwekwara ihe ọzọ anyị chọrọ ka chetara ndị igbo chetakweni na mgbe meburu eme na mgbe a dụrụ aka n'ọnụ mgbe gara aga anyị chighatara azụ ihe niile anyị kpara na n'iyi mana anyị mechakwa were obere ego obere ego asọ kwesịrị anyị n'aka anyị mechara were ya sọvaiv taa na-eriju afọ nakwa ntị ka ị e mere ebe m si apụta maka ndị mekere point my point bụ na achọrọ m ka dis vidiyo m ga-eme na aka itinye ya n'ọrụ na be gị na mụnwaza mara itogo ya n'ọrụ na be m ihe a m chọrọ ịgwa gị ebidogo m ya na my own house ana m eme ya na be m ihe m ji eme ya na be m ụbụ ka m wee mara m ihe ahụ m na-eche ọ ga-abụkwa otu a ka ọ dị mgbe ụfọdụ ị na-atụ aka ihe na-akaba arụ na-eme nke ahụ ị na-atụ aka ewe ị na-ekwukwa mmadụ mee ihe a mee ihe a nke nwa ka arụ na-eme ya ị na-asụ mmadụ bụrụ ezigbo mmadụ ezigbo mmadụ ichiri ezigbo mmadụ ezigbo mmadụ nke nwa bụrụ ezigbo mmadụ ka a chọọ gị mgbe a ihe nna chịkọwa bụ ị na-ekwu sọmtin kaba arụ na-eme ekimuvu na-aga aga ka ihe ahụ ka ị wee mara ma ọ ya emezu o nwere ndị tọrọ ihe ha bụ n'obi aya eme aya eme aya eme aya eme aya eme emepụọ ya emepụọ mechaa ụwa agwụ ọnwụọ pụọ n'ụwa omepụ aya eme aya eme na-eme eme na-eme eme na-eme eme nke ọbụla ị chọrọ a na-eme eme ị na-eme ya eme na-eme eme nke a na-eme nke ahụ ozugbo a na-eme ya ọ bụrụ na ime nwa ozugbo ọ dịghị n'obi mgbe ọbụla ị kwadoro ime mebe ya emebe ụfọdụ ewee sị ime kewakwa pọịntị nwa ihe ọrụ ọhụrụ pọịntị onye ibu n'obi na-eme ya eme there's no time maka mmadụ na-abụ mgbe ụfọdụ mmadụ pụta ọsị gị e, e, ihe ọma ada agwụ agwụ ihe ọma ọga a na-anwụ anwụ fọdịfat na na-anwụ anwụ ihe ọma na-agwụ agwụ maka na ihe ọma adịgide digide oru ha na tọrọ onye anwụ ha na ihe ọma nke ya agafeela sofa na na-anwụ anwụ ịgwara m na ihe ọma ada agwụ agwụ onye ji ego mebe nke ahụ ole sogbo na ijiri ma na ijiri ma na inwere hope depending ka isi akpadi ya mgbagha ntị na epọntị ya hapụ ini na nna gbagharị na epọntị ya ka ndị be anyị kpatuo anya na ekwubugo m okwu a mgbe m mere live vidio mana ejicha ime ya na nke a bụ ka ị nwee ike ịghọta ya ọsịsọ omebu na ileru onye ebe anyị kwuru ya na live vidio ndị be anyị kpatuo anya na pawa eruwe anyị aka elu eruo aka anyị ekwekwana ka ala gara iru anyị aka maka na elu ya eru anya aka ala ya eru anya aka anyị aya ebe n'elu o nwekwara ka ọ dị ka anyị kpatuo onye anya na kịta hapụba okomoko na mpako na forward ka anyị lere onye anya anyị ana kpọrọ ụmụaka efu anyị na-amụtasị kịta ka anyị bido ihe a mee egodi ihe dịka ten years ka anyị mara ihe ọ ga-enye anyị n'ala igbo igbo bụ ịkpọ bọyị ka anyị ji wee malite wee were developụ ala igbo dị otu a taa ịkpọ bọyị a anapụghị anyị ịkpọ bọyị were mkpụrụ mmiri na ịṅụ ịṅụ guf were ya replace were ya ada ọsọrọ na akụkọ akarịa ụmụaka na-akpụgharị traụza nwezi onye uwe ike n'ukwu onwekwuzi ya na-ekwe eje bọyị nwe eje ile anya ịfụ na anyị na-eredusu na nọmba ebe a na o nwere nke gọọmenti ya ahịa anara anyị ma ị nwee ya achọrọ nka m gị nke ahụ ihe gọọmenti ga-aga anara mụ na gị na-abụ ma ị nwee ya bụ ọrụ aka gị ịra fụrụ maka anyị na-amụ kịta nwata a gụcha praịmarị 5 praịmarị 6 mgbe ọ debere praịmarị skuul pụta bifo ọ baa dị sekọndịrị skuul jegodi gosi ya ofu ihe bụ ọrụ aka kama ya mụọ ọrụ aka naanị one year ma ahọ na-abụ O nweta experience ya ọ banye sekọndịrị skuul ọ na-aja akwụkwọ ọ na-arụrụ ọrụ ya n'obodo oyibo ndị na-agụ akwụkwọ na-eje ọrụ a na-akwụghị ụgwọ n'obodo oyibo kwidia wee ọ na-asịrị ọ na-arụ ọrụ na-agụkwa akwụkwọ ọ bụ ọ na-agụ akwụkwọ na-arụ ọrụ ekwuo ya be anyị o nwere ihe ga-emeni si mee ka ụmụ anyị si mee ka ụmụaka anyị kpọsị kịta ndị efere ịkpọsị ụmụ mpempe sigba otu onye na be gị o je mụọ ofu ihe a na-amụ amụ ndị ọzọ gụbakwana akwụkwọ ara agba ọsọ ọmụbụ ya mụbụ ya mụbụ ya ọmụpụtachi ọpụta sekondị skuul ọ nọ ya na sekondị skuul ọ na-arụ datin ọ na-eje ọ na-arụ ya ọ na-agụ akwụkwọ ọ na-arụ ya bikọ ọtụ na-efuna na akwụkwọ niile anyị gụrụ gụba gụọ gụọ gụcha anyị eji ya nwetanwu pawa na abụja ihe niile efu anyị gụrụ gụọ gụọ gụọ gụcha abụ ffafaw ka anyị chee njikwe na nke a mgbe a nwa je ọrụ a two years ọ bụrụ isi ka o jere ịmụ ebe ọ na-akpa isi tu years ọ mụtago ikpe isi a ọ baa na sekondị skuulu ọ nọrụrụ onwe ya ụmụaka ibi agbaba krismas ha agbakwute ọkpa ahụ isi ọ ha ego uche gị ga-adịkwa ya ịnọkwa na ọnọ ọ bụrụ ndị ga-eji ịmụ foto o mụọ ya ọ mara n'anya ya ọ na-abụ tupu nwa ha ga na-etolite wee baa ihe dị ka yunivesiti ọ bụrụ madam ọ bụrụ na ọ nwoke ka ọ bụ bifo ọ na-aba yunivesiti ọ bụrụ ọga site n'ihe ọ na-arụ obere eletrishia ọ gwa ya bara eruo na skuulu ọkụ mebie o dozie ya ha mara na ọmanya ya ọ bụrụ na nọọ mekaniki ka ọ mụ moto lekshọra mebie ọ bịa ọrụọ ya gwa ihe a ga-eme moto adị mma lekshọra siri na-enyebego ya ọrụ achọrọ nke ịghọta ọ bụrụ na omekọpụ ka nwa amụ iru ebe ahụ na nọ ivesi wikend ụmụaka niile ndị na-eje ma ndị rozges amara onye ọbụ abịa ebe ahụ ọnya ihe n'ihu ọ nara ha ego efu na onwe nwa ha ama nwa ohere nọnsens maka na o nwere ihe ọ mụta nke ahụ ọ mụtara na-enye ya ego ọ dịrị ụmụazị na-arụpụta ihe ga na-enye ya ego were aka ya na-emepụta ya na-emepụta ya na na-emepụta ya gụcha sekọndịrị na-emepụta ya ba yunivesiti fụ na ọ na-ejezi akwụkwọ mgbe ahụ iru ebe ọhụ gwa akwụkwọ ka onye ma ihe maka ọ nọrọ azụ onwe ya ndị nwa bụ onye nna iwe efe iwe efe iwe efe na ihe ha onwe gị n'afọ ị ga-enwere ya nwunye gị na-ekwu na o mee sensi m fụrụ ha nwụrụ too much ọ ka gold ji nye gị mee gị bụrụ isi in the family make use of your sense asị na nwaanyị abụrụ anwe sens ọhọkwa ihe nkwu ọ bụrụ ọgụ na atụmọgụ ọ bụrụ ife nkwu mana ọ bụrụ maka ụdị ihe a m na-ekwu kịta bịara amụrụ besensị ha jedebere chukwu nyere onye ọbụla amamihe na ụdị yes mana ọ bụrụ maka ihe a na nwunye gị ama nchọ na ọ ga ka o je bụrụ dọkịta n'ụtụtụ mana ọ ga-eje gụta akwụkwọ dọkịta ahụ mgbe ọ gụchaghị akwụkwọ dọkịta ahụ ọ ka na-arụ na ihe ka eji wee bido wee zụba anyị na ihe ka eji bido wee zụba anyị o ji egbu onye topụta onwe ihe ọ na-arụ ọ bụrụ na ọfọkụnaiza ka ị na-arụ ọ na-amụ ya ọ bụrụ na onye ka o nwee aka ọrụ n'oge maka na nwata ahụ adị mgbe ahụ ọ pụtara praịmarị skuul wee nwee ihe ọ na-amụ ebe a ka obi ya ga-adị o were uche aha mepụta sọntin bifo ọba yunivesiti ọba yunivesiti ọ bụrụ ọga ọgụcha yunivesiti ọ bụrụ nnukwu ọga ị na-emediri ya nchefu agwa ọbụla ichefuru enyo ngwa chetazina ya mgbe ọ bụla ifugo na ụmụ nwe nke ruo anyị aka na akwụkwọ niile ahụ a gụrụ a na-agba spid ka ọ gụọ ka ọ pụtara ọgụchakwa gụchakwa ya apụtakwa fafafaa faụ ọgụcha akwụkwọ jee anya keke keke ọba aka ọrụ ọgụcha akwụkwọ pụta ọ na-anya chọta ụbọchị chọta ụbọchị ọba aka ọrụ ị na-agwazi na ọ bụrụ weda ka ọ mụrụ na ọ ya na eriju afọ ị na-agwazi na hapụ na ike na-agwụzikwe m n'akụkọ anyị n'ụlọ